ndị kọrenti nke mbụ isi nke asaa ma okwu banyere ihe unu dere akwụkwọ banyere ha ọ dị mma ka nwoke ghara imetụ nwanyị aka ma n'ihi ịkwa iko niile ka nwoke ọbụla nwee nwunye nke aka ya ka nwaanyị ọbụla nwekwa di nke aka ya ka di kwụghachi nwunye ya ụgwọ o ya otu akwa ka nwunye kwụghachikwa di ya ụgwọ o ya ọ bụghị nwunye na-achị arụ nke onwe ya kama ọ bụ di ya otu akwa ọ bụghị di na-achịkwa arụ nke onwe ya kama ọ bụ nwunye ya unu emegburu onwe unu ma ọ bụghị ma eleghị anya unu ga-esite n'iwe otu ọrụ mee ya na nwa oge ka unu wee wee ohere ikpe ekpere wee nọkọkwa ọzọ ka setan wee ghara ịnwa unu n'ihi na unu apụghị ijide onwe unu ma ana m ekwu nke a n'ụzọ nkwenye ọ bụghị n'ụzọ ihe e nyere n'iwu ma ana m achọ ka mmadụ niile dịka mụ onwe m dịkwa otu ọ dị mmadụ niile n'otu n'otu nwere onyinye amara nke aka ha site na Chineke otu onye otu a onye ọzọ otu akwa ma asị m ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye na ndị di ha nwụrụ ọ dịrị ha mma ma asị na ha na-anọgide dịka mụ onwe m nọkwa ma ọ bụrụ na ha apụghị ijide onwe ha ka ha lụrụ n'ihi na ịlụ di na nwunye ka ire ọkụ na-agụ arụ mma ma e nye m ndị nọ n'ọnọdụ di na nwunye iwu ọ bụghị mụ onwe m kama ọ bụ onye nwe anyị ka nwunye ghara ikewapụ onwe ya na arụ di ya ma a sị na ọ bụ ezie na ọ kewapụrụ onwe ya ya nọgide na-enweghị di ma o meghị otu a ka e mee ka ya na di ya dị n'otu ka di gharakwa ịrapụ nwunye ya ma ọ bụ mụ onwe m ọ bụghị onye nwe anyị na-asị ndị fọdụrụ ọ bụrụ na nwanne ọbụla nwere nwunye na-ekweghị ekwe ọ bụrụkwa na ọ dị nwaanyị ahụ ezi mma ka ya na ya biri ka di ya ghara ịrapụ ya ọzọ nwaanyị nke nwe di na-ekweghị ekwe ọ bụrụkwa na ọ dị nwoke ahụ ezi mma ka ya na ya biri ka ọ ghara ịrapụ di ya n'ihi na edowo di na-ekweghị ekwe nsọ n'ime nwunye ya edowokwa nwunye na-ekweghị ekwe nsọ n'ime nwanna anyị nwoke n'ihi na ma ọ dịghị otu a ụmụ unu ga-abụ ụmụ na-adịghị ọcha ma otu ọ dị ha dị nsọ ma ọ bụrụ na onye ahụ nke na-ekweghị ekwe ekewapụ onwe ya ya kewapụ onwe ya emeghị ka nwanne anyị nwoke ma ọ bụ nwanne anyị nwanyị bụrụ oru n'okwu dị otu a ma chineke akpụwa anyị n'udo n'ihi na isi agha mara nwunye ma ị ga-azọpụta di gị ma ọ bụ isi agha mara di ma ị ga-azọpụta nwunye gị ọ bụ naanị dịka onye nwe anyị keworo nye onye ọbụla dịka chineke kpọwụrụ onye ọbụla nye jegharịa otu a otu a ka nna aka akakwa aka n'ime nzukọ kraịst niile akpọrọ onye ọbụla mgbe ebisiri ya ugwu ya ghara ịghọ onye a na-ebighị ugwu akpụrụ onye ọbụla na-ebi ugwu ya ghara ikwe ka ebi ya ugwu obibi ugwu abụghị ihe ebi ugwu abụghịkwa ihe kama ọ bụ idebe ihe niile Chineke nyere n'iwu onye ọbụla n'ime ọkpụkpọ ahụ eji kpọọ ya ya nọgide n'ọkpụkpọ ahụ akpọrọ gị mgbe ị bụ oru ya egbula gị mgbu n'obi ma ọ bụrụkwa na ị pụrụ inwe onwe gị karịa nke ahụ were ya mee ihe n'ihi na onye a kpọrọ n'ime onye nwe mgbe ọ bụ oru ọ bụ onye onye nwe mere ka o were onwe ya otu a onye a kpọrọ mgbe ọ nwere onwe ya ọ bụ oru kraịst e were ọnụ ahịa gbara unu unu aghọla ndị oru mmadụ ụmụnna m onye ọbụla n'ime ọnọdụ nke a kpọrọ ya ya nọgide n'ọnọdụ ahụ n'ebe chineke nọ ma enweghị m ihe onye nwe nyere n'iwu banyere ụmụ agbọghọ na-amaghị nwoke ma enye m izu m dịka onye onye nwanyị meworo ebere ka m bụrụ onye kwesịrị ntụkwasị obi ya mere ana m eche na nke a dị mma n'ihi mkpa dị ugbu a bụ na ọ dị mma ka mmadụ dị otu ọ dị ekekọwo gị na nwunye achọla ntọpụ atọpụwo gị na-arụ nwunye achọla nwunye ma a sịkwa na ọ bụ ezie na ị lụrụ nwunye nwanyị a sịkwa na nwa agbọghọ na-amaghị nwoke lakwuru di o mehieghị otu ọ dị ndị dị otu a ga-enwe mkpagbu n'anụ arụ ha ma mụ onwe m na-emere unu ebere ma nke a ka m na-ekwu ụmụnna m emewo ka oge a dị mkpụmkpụ ka ndị nwere nwunye wee dị ka ha enweghị site n'ugbu a ka ndị na-akwa akwa wee dị ka ha akwaghị ka ndị na-aṅụrị ọṅụ wee dị ka ha aṅụrịghị ka ndị na-azụ ahịa wee dị ka ha enweghị ihe ka ndị na-eji ụwa mee ihe wee dị ka ha ejibigaghị ya oke n'ihi na ụwa nke a ka esi ahụ ya anya na-agabiga agabiga ma ana m achọ ka unu bụrụ ndị na-adịghị echegbu onwe unu onye na-enweghị nwunye na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị otu ọ ga-eme ihe ga-atọ onye nwe anyị ụtọ ma onye nwere nwunye na-echegbu onwe ya n'ihe ụwa otu ọ ga-eme ihe ga-atọ nwunye ya ụtọ akpawokwa oke n'etiti nwunye na nwa agbọghọ na-amaghị nwoke nwaanyị nke na-enweghị di na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị ka ọ wee dị nsọ na arụ ya na mmụọ ya kwa ma nwaanyị nke were di na-echegbu onwe ya n'ihe nke ụwa otu ọ ga-eme ihe ga-atọ di ya ụtọ ma nke a ka m na-ekwu ka ọ baara unu onwe unu uru ọ bụghị ka m fekwasị ihe ntụhi na-arụ unu kama ka emee ihe kwesịrị ya na ka unu wee nọdụ n'iru onye nwe ghara inwe uche mgbasasị ma ọ bụrụ na onye ọbụla na-eche na ọ na-emeso nwa ya bụ nwa agbọghọ na-amaghị nwoke ihe na-adịghị mma n'anya ma a sị na ọ gabigawo oge iwe dị a sịkwa na ọ dị mkpa ime otu a ya mee ihe ọ na-achọ o meghị ka ha lụọ di na nwunye ma onye na-eguzosi ike n'obi ya ebe mkpa na-akpaghị ya kama o nwere ike ime ihe ya onwe ya na-achọ o zubewokwa nke a n'obi nke onwe ya idebe nwa ya bụ nwa agbọghọ na-amaghị nwoke ọ ga-eme nke ọma ya mere onye na-enye nwa ya n'ọlụlụ di bụ nwa agbọghọ na-amaghị nwoke na-eme nke ọma onye na enye ya n'ọlụlụ di ga-emekwa nke ọma karịa. ekewo nwunye na arụ di ya ka oge di ya nọ ndụ ma a sị na di ya adawo n'ụra ọnwụ o nwere onwe ya ịlụ di ọ na-achọ ma ọ bụ naanị n'ime onye nwe anyị ma ngọzi dịkarịrị ya ma a sị na ọ nọgidere otu ọ dị dịka izu m si dị ma ana m eche na mụ onwe m gwakwara mmụọ Chineke